AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka ọ dịrị anyị niile na mma ka onye nwe m gọzie anyị na-edu anyị n'ụzọ anyị niile anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ Chineke na-adọ anyị aka na ntị ime ka anyị mata ọdịmkpa ọ dị mgbe ịhụnanya na-achị n'etiti anyị mgbe ịhụnanya dị n'ime m mgbe ọ dị n'ime gị ihe na-eso ya bụ udo ọgba aghara agaghị adị ịkpa asị agaghị adị ọ na-egbochi ọtụtụ nramahụ ọ bụ ya kpatara Chineke ji na-eme ka anyị mata na ọ dị mkpa na anyị ga-abụ ndị ga-ahụ onwe anyị n'anya kpatara isiokwu nke ụbọchị taa ji wee bụrụ hụrịtanụ onwe unu n'anya ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ onye ozi dị ka Matiu isi asaa amaokwu nke isii Matiu isi asaa amaokwu nke isii ọ sị unu enyela nkịta ihe dị nsọ unu atụdakwala pịal unu n'iru ezi ka ha ghara ịzọkwasị ha n'ụkwụ ha ma eleghị anya wee chigharịa dọka unu unu enyela nkịta ihe dị nsọ unu atụdakwala pial unu n'iru ezi ka ha ghara ịzọkwasị ha n'ụkwụ ha ma eleghị anya wee chigharịa dọka unu nke a bụ ndụmọdụ nke Pọl na-adụ ndị Galeshia ma n'ụbọchị taa ndụmọdụ a na-abịara mụ na gị ọ bụrụ na Chineke emeghị anyị n'ụzọ nke anyị ga-enwe ike hụrịta onwe anyị n'anya ọ gaghị nye anyị ya dị ka iwu ọ bụ n'ihi na o tinyewo ike nke ịhụnanya n'ime mụ na gị ya si anyị hụrịtanụ onwe unu n'anya ọ bụrụ na Chineke kwuru nke a nye anyị ya dị ka iwu ịhụ onwe anyị n'anya ịhụ ndị ọzọ n'anya ịhụ ezinụlọ anyị n'anya kama ime nke anyị abụrụ ndị nkọtọ ndị na-ahụ arụ ndị ọzọ karịa ezi ihe mgbe anyị na-ebi ndụ n'ụzọ dị otu a anyị ewerewo ihe nsọ nke Chineke were tụpụrụ nkịta were tụpụrụ ezi bụ ndị mmụọ ọjọọ ịhụnanya sitere n'ebe Chineke nọ ihe ọ bụla nke si n'ebe Chineke n'ọbịa bụ ihe dị nsọ anyị si ya nha ebi ndụ n'ụzọ dị otu a iwere ihe nsọ nke Chineke tụpụrụ nkịta ya ewere ya mere ihe egwuregwu lee anya mgbe onye iro chọpụtara na ịhụnanya a adịghị n'ime anyị na mbụ o jidewo ya imegide anyị na anyị na-enupụ isi n'okwu nna anyị leenụ ndị ọ bụ na ha na-efe Chineke naanị ịhụnanya iwu nna ha nyere ha ha apụghị idobe ya hụrụ na ịhụnanya dị n'ime anyị gịnị ka ị chere na ọ ga-eme ọ ga-akụkụwa aka na-ele gị ọ ga-ebu ụzọ dụta gị n'ọnọdụ ahụ nke onye ịhụnanya na-adịghị n'ime ya ngwa ngwa o mesịrị nke a ya tụgharị ya dọka gị laa ọtụtụ ihe n'iyi n'ime ndụ gị n'ihi na ọ maara na ọ bụrụ na ịhụnanya dị n'etiti anyị ọ pụghị ibuso anyị agha n'ihi na ọ gaghị echeta aja ebe anyị nọ ma ọ bịa ibuso anyị agha ma ọ bụrụ na anyị gaa njem n'ịhụnanya dị ka Chineke si wee nye anyị n'iwu Chineke hụkwara na mụ na gị n'anya ebe ọ dị ukwuu ọ bụ gịnị kpatara anyị agaghị ege ntị kwe ka ịhụnanya chịa m gịnị mere anyị agaghị ege ntị kwe ka ịhụnanya duzie ụzọ anyị ọ bụrụ na ị bụ onye ndu n'ụlọ ọrụ gị olee otu i si na-ahụ ndị nọ n'okpuru gị ị na-egosi ha ịhụnanya mgbe ekwesịrị ka egosi ha ịhụnanya na ụlọ nzukọ onye ọzụzụ atụrụ nke Chineke atụrụ nke Chineke na-esighị ike n'okwukwe ị na-egosi ya ịhụnanya n'ihi na onye a chọrọ ịhụnanya ịhụnanya pụrụ ịkpọli onye dị otu a pụrụ iwuli mmụọ ya elu pụrụ ime ka o sie ike gị onye nkụzi n'ụlọ akwụkwọ ụmụaka ndị a kpọtara ị na-elekọta n'oge ọbụla nke ị na-akụzi n'ụlọ akwụkwọ onye ọbụla na-amụ ihe n'aka gị bụ nwa akwụkwọ gị ị na-egosi ha ịhụnanya n'ihi na ndị a chọrọ ịhụnanya ka ịbụ onye na-ejiri ikike gị na ume gị nyekwasị ndị dị otu a ịgba ha n'anwụ ime ka mara na ọ dịghị ihe dị n'ime ha ọ bụrụ na ọ dịghị ihe dị n'ime onye dị otu a ma ọ nọ n'okpuru gị gịnị ka elere anya n'aka gị ime ihe anyị ji na-atụgharị isiokwu ndị a bụ n'ihi na a na-ama ihe ama echi ọdịnihu dị anya ọ dị ụkpara ụfọdụ nke ga na-akpa n'ahụ gị ọ dị nramahụ na-ezute ya bụrụ na ị na-aghọ ihe kụrụ inye na onye iro ohere ịbata na ndụ gị igosi gị na ị nweghị ịhụnanya na ihe nlụpụta nke enweghị ịhụnanya gị bụ ihe nke na-agabiga mgbe ahụ gịnị ka ị chere ga-eme o kwuru okwu ụgha ọ hụna n'ime gị na ịhụnanya adịghị ya igborola ya okpo ịdọkasị gị n'ihi na ị werewo ihe nsọ nke Chineke mee ihe egwuregwu ọ ga-abata ma dọkasịa laa n'iyi bibie onye mụ na ya na-atụgharị uche biko n'ụbọchị taa ka anyị nwee mkpachapụ anya mata na anyị niile n'ezie aghọm pụrụ ịghọ anyị na anyị pụrụ ịbụ ndị na-adịghị ike n'otu ụzọ ma bụ nke ọzọ akwụkwọ nsọ na-eme ka anyị mata mgbe ọ dabara otu a biko emela ka obi gị sie ike ebe onye ahụ nọ ahụla ya dị ka onye ọ bụ naanị ihe ọjọọ mejupụtara mmụọ ya ma nwee mmụọ nke mgbaghara nwee mmụọ nke ịhụnanya nwee mmụọ nke amara n'ihi na site na jizọs chineke agbaghaworo mụ na gị chọpụta ohere gụọ akwụkwọ ndị efesọs isi anọ amaokwu nke iri atọ na abụọ mgbe ị na-eme nke a ka chineke gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 63637224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke onye nke Jizọs na-aga ọtụla na-atụkwasị ya

ndị Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa ka Chineke nọnyere unu ka udo ya chia n'ime ndụ unu n'aha Jizọs amen ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ka amara nke Chineke bara gị ụba bụ onye na-ege ntị n'ụbọchị nke taa ekele dịrị Chineke n'ihi ohere ọma nke o nyere anyị ịbịarute ya nso site na mgbe ruo na mgbe onye nwe anyị nara ekele onye nwe anyị gọzie gị n'ụbọchị nke taa anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke asatọ akwụkwọ abụọma isi iri atọ na anọ okwu nke asatọ ka anyị hụlata isi kpere Chineke onye nwe anyị onye na-adị ndụ onye bụ ọkaka onye nke kwesịrị ekwesị onye na ọdịghị ihe ọbụla nke gbara anyagharị anyị na-ehulata isi anyị n'ala n'iru gị n'oge a biko Chineke bụọrọ anyị nna ka anyị wee bụrụ ụmụ gị tụkwasị anyị aka ebere gị hudata anya gị n'ahụ anyị ka ị wee nwee ọmịiko n'ebe anyị onwe anyị nọ ka anyị onwe anyị bụrụ ndị a gọziri agọzi bụ ndị na-ege okwu gị ntị n'aha Jizọs onye nwe anyị amen akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke asatọ ọ sị na ire hụ na Jehova dị mma onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ nwoke nke na-agbaba n'ime ya isiokwu anyị n'ụbọchị nke taa bụ detunu ya ire nwanne m nwoke nwanne m nwanyị amaghị m ma ị hụtụla nri esiri nke ọma mbụ amaghị m ma ị ritụle ihe esiri nke ọma o kwere m nghọta na na nri esimeresima na oriri nke a na-eri ya na mbụ bụ idetụ ire o kwere m nghọta na ndị makwara ihe esi site na mgbe ruo na mgbe ha adịghị etu ọnụ kama ha sichee nri ha ha nwere ikele ịkpọ gị bịa detu ire n'ihi na ha maara ihe ha tinyere n'ime nri ahụ Chineke dị ka onye maara nri esi onye maara ihe ọ ga-eme nri e wee dị ụtọ Chineke dị ụtọ nke ukwuu ọ dị ka nri esi mere si mee nke onye ọbụla nke na-eri ya na-enwe ndụ wee nwebiga ya oke ọ bụghị ihe mgbagwoju anya na Chineke na-akpọ anyị oku sị detunu ya ire ọ bụrụ na anyị ga-enwe ike idetu Chineke ire anyị ga-ama n'ezie na Chineke ọ bụ onye ihe gbasara anyị na-emetụ n'obi n'ihi na Chineke na-achọ ka ihe gara anyị nke ọma ezi nri nke si mere sime na-enye ndụ otu a ka Chineke si enye ndụ nye onye bụla nke detụrụ ire otu nwoke dị nke bụ onye nwere obi ilu ọ bụkwa onye nwere obi nkume n'ihi na ọ bụ nwoke nkele agabigala ihe ike dị iche iche n'ime ụwa nwoke ahụ biri ndụ ya n'ime ihe ike dị iche iche o kweteghị na Chineke dị n'ihi na mgbe ọ bụ okorobịa ọ na-eme ihe ọbụla nke ọ chọrọ ime ọ dịghị onye ọbụla pụrụ igbochi ime ihe ọbụla ọ chọrọ ime ya mere o jiri kpebie n'ime onwe ya sị na ọ dịghị Chineke dịnị ọ bụrụ na ọ chọrọ igbu mmadụ ọ ga-egbu mmadụ ọ bụrụ na ọ chọrọ izu ohi ọ ga-ezu ohi ihe ọ bụla nke ọ chọrọ ime ọ ga-eme ya n'ihi na ọ chere na Chineke adịghị o wee rue mgbe ọ bụrụ agadi mgbe ọnwụ ya dịkwa nso o lechara anya gburugburu onwe ya wee hụ na ike adịkwaghị ya ọzọ ọtụtụ ndị mmadụ bịakwutere ya kwueri okwu Chineke sị ka o kwupụta ihe ọjọọ nke o mere wee nara Jizọs dị ka onye nzọpụta ya nwoke ahụ bụ onye na-ewe iwe n'ihi na ọ chọghị ịnụ ihe ọbụla gbasara Chineke otu nwoke nke bi n'akụkụ ya mere ihe niile o nwere ike ime ime ka nwoke ahụ nara Chineke dị ka onye nzọpụta ya ma ihe a bụ ike nke tụfuru etufu n'ihi na nwoke ahụ apụghị nara Jizọs ma ọ bụ Chineke dịka onye nzọpụta ya nwoke ahụ apụghị n'ihe ọbụla nke dere n'akwụkwọ nsọ ị ga-abụ onye iro ya karịchasị ya ma ọ bụrụ na ọ hụ gị dị ka onye na-ebu akwụkwọ nsọ otu ụbọchị otu onye agbata obi ya gara n'ụlọ ya n'ihi na ọ maara nke ọma na ọ gaghị adị anya nwoke ahụ wee nwa. ọ kpọkuru nwoke ahụ rịọ ya sị biko nara onye nwe anyị nara Jizọs dịka onye nzọpụta gị were okwu ya ka ị wee dị ndụ ka e wee zọpụta gị nwoke ahụ were iwe nke ukwuu ọ chụkwara nwoke ahụ ọsọ ọ bụ ezie na ọ nọ n'otu ọrịa ma ọ na o nwere ike nke o jiri chụọ nwoke ahụ ọsọ si ya si n'ebe m nọ pụa gbachiekwara m ụzọ n'ihi na achọghị m ịhụ gị ma ọ bụ okwu nsọ nke gị onwe gị na-ekwu ewetakwala n'ebe mụ onwe m nọ n'ihi na achọghị m ya ọ dịghị Chineke dịnụ nwoke ahụ nke na-ekwusa ozi ọma hapụrụ n'iwe obi lọkwara ya mmiri n'ihi na agadi nwoke a nke nọkwa ọnụ ọnwụ jụrụ ịnara Jizọs dịka onye nzọpụta ya mgbe nwoke ahụ rutere n'ụlọ ya nwunye ya jụrụ ya ajụjụ sị olee otu o siri gaa ọ natara okwu gị o kwere ka ikpere ya ekpere nwoke ahụ sị mba n'ihi na o fufere isi ma nwa ya nwanyị nke nọ n'ebe ahụ nụrụ okwu a o mere ngwa ngwa gbaba ime ụlọ were ntakịrị akwụkwọ nsọ ya tinye n'uwe ya gbaa ọsọ gaa n'ebe nwoke ahụ nke nọ n'ọnụ ọnwụ ngwa ngwa ọ kụrụ aka nwoke ahụ jere sị onye bụ onye a nwatakịrị nwaanyị ahụ sịrị ya ọ bụ mụnwa anọtara m n'ọnụ nna m na o wetara akwụkwọ nsọ nke ochie nye gị ma gị onwe gị apụghị nabata ya ọ bịa mere m ji wetara gị akwụkwọ nsọ nke m ọ dị ọhụụ ma eleghị anya ị ga-anara nke m n'ihi na ọ dị ọhụụ otu a nwatakịrị nwaanyị a were akwụkwọ ya gbaa akwụkwọ nsọ hapụrụ nwoke ahụ nke nọ n'ọnụ ọnwụ n'akụkụ ya wee were anya mmiri gbapụ gbachie ụzọ ọ dịghị anya nwoke ahụ wee nwa ma akụkọ ahụ sịrị na ngwa ngwa ndị mmadụ bịara iburu ozu nwoke ahụ ka elie ya ha hụrụ na akwụkwọ nsọ nke nwatakịrị ahụ nọ n'okpuru isi nwoke ahụ n'ihi na mgbe ahụ nwatakịrị ahụ gbapụrụ nwoke ahụ okwu ahụ nke nwatakịrị ahụ kwuru metụrụ ya n'obi nwoke ahụ wee hie anya mmiri were akwụkwọ nsọ ahụ tinye n'okpuru isi ya wee kubi ume gịnị ka anyị ga-amụta n'okwu a n'ụbọchị nke taa nwanne m nwoke nwanne m nwaanyị Chineke na-enye anyị ohere ịgwa ndị mmadụ okwu biko mee ka ndị mmadụ mara onye Chineke bụ ọ dịghị mgbe ọbụla bụ mgbe dị anya ime ka mmadụ kwere n'okwu Chineke ana m arịọ gị mee ka onye ọbụla nke nọ n'akụkụ gị nara Jizọs dịka onye nzọpụta ya n'ihi na Jizọs bụ ndụ ebighị ebi onye ọbụla nke detụrụ ire ga-enwe ọṅụ onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen amen amen amen ka anyị gbalịa ghọta ịdị mma nke Chineke bụ isiokwu nke nwanne anyị nwoke onye mgbasa ozi pita Ikonta nyere anyị n'ụbọchị taa ma na-arịọ Chineke ka ọ gọzie onye mgbasa ozi pita Ikonta ka onye ya amamizu nyekwa ya ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria maọbụ at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo